During the 31st night, there was one of these 24 messages called Eucharistic Solution. and Anyị ga-enegide Blessed Sacrament be anya. Nwachukwu ebe ị na-ejezikwa amarakwa m. Agụrụ karịkịta. Onye ọbụla ghọziri si ya. I was ghọzi visionist. Hey! Reverend Fada Ejike Ejike Mbaka elota of God. olotego ndị fake pastọ okwupego dia chapta ọ bụ kefa ikuku ekugo afụgo ike ndị fake men of god watch anụ vidio ka ụnụ ofu ihe Fada Mbaka kwuru ndị fake pastors ndị na-ebute shame to Christianity ụnụ na-awọchi vidio ị na-echi ekwuri vidio during the 31st night there was one of these 24 messages called Eucharistic Solution anyị ga-enegide blessed sacrament anya nwachukwu ebe ị na-ejezikwa marọkwa m agụrụ karịkịta onye ọbụla ghọziri si ya onye ọbụla ghọzi vishọnist ma ndị ga-esi n'azụ nata adreesị gị nata fon nọmba gị and they will know everything about you and they will go behind ya bụ renji and they begin to call you and tell you things that are so real and you will be tempted to believe them they will take your money in their account. You may go to one of these places and drop your bags. You may never know they arranged it. One of them will take an ATM card and uh, end the account. Mind where you go and who is claiming to be another Samuel for you. Who gave him or her that prophetic power? There is no prophet who prophesies 24 hours. Two, four, 247. Even Jesus himself did not do it. Don't play God. Even God does, did not do that and doesn't do that. There are sometimes God will be silent. Be careful. Don't act a prophet, otherwise, God will curse you. If God has not revealed anything to you, don't force it out. It's not all about fame and getting money. You may get the money, you may get the fame, but will you enjoy it? Somebody is looking for the fruit of the womb and crying to you for prayer. Do the prayer and allow her to go. Somebody's business is collapsing and he came to you for prayer as a man of God. Help that person. Otherwise, God will curse you. I think what we are doing is spiritual work. In the old traditional setting, the good native doctors they don't charge anybody. weta nke a pata nke a weta nke a weta nke a ewee rụọ ọrụ gị ọrụ ọrụ wọt kedu ihe ha na wetara ịla anyị o ji ndị nke na-alụzi ọrụ mmiri kazi nkụ ụmụaka jeje skuul onwe ihe a na-alụ eje sata ihe bịakwa akwa ọcha kweta nke red kedo nke yelo n'akụkụ ya kụrọsọ ya weta foto mami nweta ebe ka agwọ n'onu dote ebe ahụ ma eze nwaanyị ma eze nwoke karịzị oge anyị na-ekunite eze nwaanyị ka a na-enwe kịta eze nwoke kazi eze nwaanyị somebody will go for prayer and you call yourself a man of God or whatever God man of what were mmanụ na-etinye na private part mmadụ n'ụdị ekpere what type of prayer is that with the consent of the husband or you are doing it because you want to manipulate aka sọrọ gị oyi tụfịa akwa defilement n'ụdị ekpere causing confusion in many families. Somebody's business collapsed because the person borrowed money from the bank, sent it abroad to buy product. Before the product could come, inflation has jammed the money. abroad in here, ihe isi na nwanne nwoke kọsịrị ya oh papa one nwanne mfatọ nwunye nwanne gị na-achọrọ ka ị you? You catch the business again? Many families are in crisis today because of what came out from the so called men and women of God. We men and women of God must be careful. Prophetic life is not a life to make one richer, it's a life of sacrifice, it's a life of fasting and prayers. You don't use it to dupe anybody. We men of God must be careful because the wrath of God is coming. It may come when you are still alive. It may come when you have gone. Stop duping people. Nwaanyị bere akwa nwa bịa na be gị ise na di ya mara eme. Kpere ekpere yụọ Chukwu mere fasting ya na ba.